AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ibe m ya gara gị nke ọma n'ụbọchị taa ka onye nwe m nọnyere gị ka onye nwe m gọzie gị ka mara ya chịa ezinụlọ gị ka udo ya bụrụ nke gị anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ biko gị nwanne m nwoke nwanne m nwaanyị matakwa na nke a bụ naanị uhere dịrị anyị iji leba anya n'ime ndụ anyị kasịrịta onwe anyị obi na-ekpere onwe anyị ekpere mgbe niile ya ka m ji na-asị gị ike agwụla gị ka anyị na-atụgharị uche n'okwu a onye nwe m ga-eme ka ọ lụpụta ezi ihe n'ime ndụ mụ na gị n'ụbọchị taa ka anyị leba anya n'isiokwu nke na-asị ọnya nke onye iro lee onye iro bụ onye na ọna na-amasị na anyị na-eme nke ọma na ndụ ọ na-amasị ya na ihe ọ bụla nke ị na-eme ga-agara gị nke ọma ọ bụ onye ọ na-amasị ịgbachi ụzọ nke ụmụ nke Chineke akwụkwọ nsọ kọwara ya dị ka onye na-agagharị ka ọdụm na-achọ onye ọ ga-elomi ọ bịa ya gbọjaa gị ọ pụrụ iji ahụ ọkụ gbọjaa gị ọ pụrụ iji ụkọ gbọjaa gị ọ pụrụ iji emeghị nke ọma na ndụ gbọjaa gị mgbe ọ bịara n'ụzọ gị n'ụzọ dị otu a na-ese ọnya ndị a niile ọ bụrụ na ị kpachapụ anya ọ bụrụ na ijighị onwe gị aka nkenke ị ga-ekwuhie Chineke mgbe ị kwughere Chineke ya ahụ na ọ dịkwaghị olileanya nke ị nwere ọ mara na Chineke ga-anapụta gị n'ọnọdụ ọbụla nke o tinyere gị na ya ma o mee gị ihe ikwujọọ Chineke ya agbagide ụkwụ ebe ahụ mekpọọ gị ọnụ gị onye na-ege ntị ọ bụrụ na anyị na-eso akwụkwọ nsọ dị ka o si kwesị ị ga-achọpụta na ekwensu ji ndị farisi na ndị sadusi mee jizọs kraịst ihe ebe ọ bụla ha hụrụ na ihe na-aga nke ọma na ozi nke jizọs na-aga nke ọma ha ga-abịa chọọ ụzọ ha ga-esi nụta ya okwu n'ọnụ okwu nke ga-eme ka ha wee sị na onye a bụ onye na-ekwulu Chineke ma mekpaa ya ahụ ọ bụ ya kpatara m ji na-achọ ime ka anyị mata n'ụbọchị taa si na ikike nke anyị ji na-adị ndụ ma ọ bụ nke pụrụ iduba anyị n'ọnwụ ọ dị n'ire anyị kpachapụ anya mara ihe ị na-ekwu n'ọnọdụ ọbụla nke ị nwetara onwe gị mara ụdị ndụmọdụ ị na-enye onwe gị n'ọnọdụ ọ nke ị nọ n'ime ya ekwela ka ị were ire gị kwutara onwe gị ọdịda gbalịsie ike n'ọnọdụ ọ bụla nye onwe gị okwu nkasi obi nye onwe gị okwu nke na-akwali mmụọ nke a bụ ihe nke ị kwesịrị ime n'ihi na ọ bụrụ na ekwensu bịa gbọjaa gị gị nye ya ohere dị ka m meworo ka anyị mata ọ ga-agbagide ụkwụ ebe ahụ mee gị ihe nke ga-eme ka ị ghara ịbụ ihe ọ bụla nye onwe gị nye ọbụna onye ahụ nke kere gị onye iro pụrụ ịdọ gị n'ọnọdụ nke ị ga-ekwu okwu nke ị ga-ekwu ya ala ọganiru gị n'iyi n'ihi na mgbe ị na-ekwu okwu ahụ nke na-apụghị ịkwali obi gị gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ obi ịda mba bụ ihe ị na-akpọtara onwe gị ime ka ị mara sị n'ezie na ọ dịkwaghị ihe ọ bụla nke ị pụrụ ime na ọ dịghị ihe eji ga eme na ndụ ya mere nọgide Chineke nso ejila ike ekwu okwu mgbe ọ bụla nke ihe ị na-ekwu na-edo gị anya gbasara ọnọdụ gị n'ihi na ihe ọ na-achọ ọ bụ ụzọ ọ ga-esi laa gị n'iyi ya onwe ya abụrụwo onye agụpụrụ ọ gaghị amasị ya ka ọ nọ naanị ya ya mere kụnyụọ ọkụ nke ikike nke ekwensu na-amụnye n'obi gị zọkwasị obi ịda mba ọkwụ kwee ka okwu nke nkwali bụrụ nke ga na-abịa n'ọnụ gị mgbe ọbụla were ntụkwasị obi gị n'ebe Chineke nọ dụọ onwe gị ọdụ chọọ ebe ị na-eme nke ọma rịọ Chineke ka ozi gị ụzọ ị ga-esi wee wulie onwe gị elu ekwela ka ị daba n'ọnya nke onye iro ọ bụrụ na Job akpachapụghị anya ọ gaghara esi n'ọnya nke onye iro wee pụọ n'ihi na onye iro sere ọnya iji laa ndụ Job n'iyi ma n'ihi na Chineke nyere ya iwu si ya akpatụla ndụ Job aka n'ọnọdụ ọbụla nke ịnọ taa mara n'ezie na ọ bụ nwa mgbe ọ bụ naanị nwa ọ na-adịgide adịgide ị pụrụ isi n'ime ya pụta ma ọ bụrụ na ị tụkwasị Chineke obi dị ka Job tụkwasịworo Chineke obi wee bụrụ onye meriri ọnwa wee bụrụ onye si na ọnya nke onye iro wee lapụ ị ga-alapụ n'ọnya onye iro n'ụbọchị taa otu ọ bụla ọ sọrọ ya ya sisi ọnya ahụ ịtụkwasị Chineke obi ị ga-alapụ n'ọnya nke onye iro ọ bụghịla ọdịnihu gị n'iyi Chineke emewo gị kwadoro gị ihe ọma niile jikere ịgọzi gị hazie okwu gị n'ụbọchị taa tutu gị kwue jehova ga-anọnyere gị onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke bara gị ụba ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 ezi enyi Nti: na-ege ntị n'ọnụ nwayọ mgbe ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nso.

Seventh Day Adventist Church Central District Choir ọ na-emena na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrịọ akpịrị anyị bụ ka Chineke nọnyere unu ka ọ gbaa unu ume ka onye unu ogologo ndụ na ahụ isi ike mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ezi enyi m na-ege ntị marakwa nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 otu aka aka anyị anabata onye mgbasa ozi Friday Egwem onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya ọhaneze ndị Igbo ndị na-ege anyị ntị onye nwe anyị haziri isiokwu ọzọ dị oke mkpa nye anyị n'oge a nke isiokwu ahụ bụ Jizọs onye nzọpụta anyị Jizọs onye nzọpụta anyị ọtụ ndị mmadụ na-ele anya nzọpụta n'ebe dị iche iche ụfọdụ na abụ otu ụfọdụ na-aba otu nzuzo na ihe ndị ka ọzọ niile dị iche iche ma gịnị na-eme mgbe na-adịghị anya ha ahụ na olileanya adịghị ebe ahụ nzọpụta adịghị ebe ahụ ọ bụ ya mere okwu Chineke ji na-akpọ anyị ka anyị bịa n'ebe nzọpụta dị n'akwụkwọ Luk isi abụọ amaokwu nke iri na otu ọ sị n'ihi na nye anyị n'ụbọchị taa n'obodo David ka a mụrụ onye nzọpụta nke bụ Kraịst ọ bụ gịnị mere onye nzọpụta jiri di anyị mkpa n'ihi na ụwa niile kpafuru dịka atụrụ dịka aza ya kwuru ya onye ọbụla ga-echi iru n'ụzọ nke aka ya chineke wee hụ n'ụwa efuola olileanya adịghịkwara ụwa na ihe ya chere ụwa n'ihu bụ ịla n'iyi chineke wee tụọ ụkpụrụ nsọpụta. n'akwụkwọ Luk isi mbụ amaokwu nke iri atọ na ise okwu chineke mere ka ọ pụta ìhè na mmụọ ozi nke chineke bịakwutere Meri ya asị ya ike nke onye kachasị ihe niile elu ga-adakwasị gị mmụọ nsọ nke chineke ga-ekpuchikwa gị ịgaji ịdị ime onye dị nsọ ka ịdị ime ya a ga-akpọ aha ya nwa nke chineke nke bụ nnwogha nke kraịst nwụghara iyiri oyiyi nke anụ ahụ abụghị ihe mere na mberede chineke tụrụ ụkpụrụ ya ọ bụ ihe a haziri ahazi n'ihi mgbapụta nke mụ na gị abụọ ọ bụ ya mere mgbe oru chineke bụ pọl na-ekwu okwu a na hibru isi abụọ amaokwu nke iri na asaa ọ dị ihe o mere ka ọ pụta ya sị na n'ime ihe niile o were onwe ya mee dịka ụmụnna ya ka o wee site n'obi ebere ya na oke ịhụnanya ya bụrụ onye nchụàja nke gbasara ihe gbasara Chineke ime ka ya n'ụwa dị n'otu ma ọ bụ ime ka ekpezie ihe mmehie mebiri n'etiti mmadụ na Chineke nke bụ ewezụga Jizọs Kraịst dị ka onye nzọpụta gịnị ga nara abụ olileanya anyị anyị ama narị ọnọdụ anyị ga-abụ gịnị ga nara abụ ndabere anyị ọ bụ ya mere mgbe pọl na-edekwa okwu a na hibru isi nke anọ amaokwu nke iri na anọ na nke iri na ise ya si ebe anyị hụrụ na anyị nwere onye isi nchụaja dị otu a onye gabigawara eluigwe niile bụ jizọs kraịst ọkpara chineke ya si ka anyị jidesie nkwụfụta nke okwukwe anyị ike n'ihi anyị enweghị onye isi nchụaja nke na-apụghị iji obi so anyị hụ ka ahụhụ kama anyị nwere onye isi nchụaja nke a woro n'ụzọ niile ọbụla ga-esi na anwa anyị ọ dịghị mgbe ọ bụla gị o meghere nke pụtara na ọ pụkwara inyere mụ na gị aka mgbe ọbụla ga na-anwụ anyị anyị nwere onye isi nchụaja nke nsooro anyị hụ ka ahụhụ anyị nwere onye isi nchụaja nke gabigaworo eluigwe niile anyị nwere onye isi nchụaja onye nọ na-eche ọbara ya n'iru chineke na-asị chineke n'oge bụla ga iwe chineke na abịa ọkụ ya na-eme ncheta n'ihi ọchụchụ aja dị ukwuu nke ọ chụrụ n'ihi mụ na gị ọ dị otu ihe dị mkpa gị ọ dị otu ihe dị mkpa nye m na Chineke enyela anyị onye nzọpụta ọ dị ihe dịịrị anyị bụ ịgbatị aka ịnara nzọpụta nke jizọs kraịst n'ihi na ọ bụ ihe a na-enye n'efu ọ bụ ihe a na-enye n'efu ọ dịkwanụwa ụzọ ị ga-esi nara nzọpụta na-abụghị ihe ahụ okwu chineke kwuru n'akwụkwọ rom isi mbụ amaokwu nke iri na isii ya ya si na ihere nke ozi ọma a anaghị eme anyị na ọ bụ ike nke chineke rue na e, e, nzọpụta nye onye ọbụla nke kwere ma onye juu ma onye grik nke bụ ọnụ ụzọ ghere oghe ọnụ ụzọ nzọpụta ghere oghe nye gị ọnụ ụzọ nzọpụta ghere oghe nye onye ọbụla nke na-ege ntị n'oge a onye nwe anyị na-akpọ gị onye nwe anyị na-eme ka ị mara na jizọs akwụọla ụgwọ mmehie gị jizọs akwụọla ụgwọ mmehie m n'ihi na ọ bụ ya bụ onye nzọpụta ahụ a ga-amụpụtakwa nwa nwoke a ga akwọ aha ya emmanuel nke bụ ma sụgharịa ya chineke nọnyere anyị ọ bụ n'ihi nnọnyere chineke bụ ihe anyị ji nwee olileanya ọ bụ n'ihi nnọnyere chineke mere nke anyị ji nwee ndụ n'ụbọchị taa n'ihi na ekwensu chọrọ ịla anyị n'iyi ma jizọs sị na abịara m ka ha nwee ndụ nwebiga ya oke na onye ori na-abịa ka o wee gbuo ka o wee laa n'iyi akwụkwọ nsọ si na onye kwere na jizọs kraịst amaghị ya ikpe ma a mala onye ahụ nke na-ekweghị ikpe ọbụnarị ya ugbu a n'ihi na okweghị onye nwe anyị na-eme ka anyị mara gị onye na-ege ntị na ụgwọ ọlụ nke mmehie bụ ọnwụ onyinye amara nke jizọs kraịst bụ ndụ ebighị ebi ya mere nara ndụ a ka ị wee dị ndụ nara ndụ a ka o wee dịrị gị mma nara ndụ a ka ihe gara gị nke ọma mgbe ị na-anara ya ka onye nwe anyị gọzie gị n'ụba n'aha jizọs Yeah. abụ nke ugbo abụọ unu nụrụ n'ụbọchị taa site n'olu ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba unu emeela na-echekwutara anyị na anyị kwesịrị ịdị Jizọs nso ụbọchị niile nke ndụ anyị ezi enyi m na-ege ntị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ezi enyi m na-ege ntị rutena anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 onye ọma na-ege ntị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at awrnigeria at ọ bụ maọbụ at gmail at gmail ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị were ohere ọma kelee ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa werekwa otu aka ahụ kelee onye mgbasa ozi Fraịde Egwim onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke imeela onye okenye na ozi ọma nke nyere anyị taa anyị na-arịọ ka Chineke nọnyere gị ka Chineke na-egbughere gị ụzọ n'ihe ọ bụla nke chọrọ ime ka onye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo